igbo nwa mmanụ igbo ekene eme ụnụ igbo na m ụnụ nwana zụana ụmụ ụnụ ga-azụ aha m nwa bụ ọkammụta Pita Ejiọfọ onye chịburu mahadum Nnamdi iwe dị n'Awka nkesị ya n'ejije ezumike nka n'oziara nka wee na-eme etu si na ya dezi asụsụ igbo ọ bụ ihe gbasara ya ka anyị na-achọ ka anyị kwuo taa ndị Igbo ndị Igbo n'ihi isi nke mbụ anyị ga-eleba anya ife a na-akọ maka asụsụ Igbo ọ bụ na eziokwu ka ọ asị nke Igbo ọ bụla eziokwu kedu ka anyị ga-esi gosi na ọ bụ eziokwu kedu ife nrịba ama anyị ga-eji gosi n'asụsụ Igbo na mụ nke ịtọ bụ ọ bụla eziokwu na ọ na-anwụ kedu ndị na-egbudo asụsụ Igbo a kedu ka esi egbu ya na ngalaba nke ịnọzi anyị ekpokọta okwu anyị niile m ọya so na ndị na-egbukarịcha bụ ọya mmadụ na aya ma ọ maghị na ọ na-ayị ya nke ọzọ na-egbukwana bụrụ ọrịa onye na ahịa ọrịa ahụ akpọghị ihe ọtụtụ ndị Igbo amataghị na nnukwu ọrịa jikwa asụsụ Igbo mana ụwa na-adọ ndị Igbo aka na ntị na-eti mkpu iji maa atụ ụbọchị fraịde ọnwa julaị afọ puku abụọ na itoolu ụbọchị bụrụ oyi President Musa Yar'Adua na-achị naijiria mgbe ahụ gwara nnukwu ọgbakọ ndị Igbo n'Owerri na okwu ya ihe mmụta na-achọpụta bụ na tupu afọ puku abụọ na iri abụọ na ise na bekee 2025 na asụsụ ndị ọzọ sikarịrị ike ga-elokwa asụsụ Igbo ile anya ihe a na-ekwu newspaper nke sun ebe edere ya dee ya n'ihu akwụkwọ ọzọkwa o tekwaghị aka ka ọnwa jenụwarị dị na iri na itoolu afọ puku abụọ na itoolu edekwa na newspepa sọn ahụ deli sọn si n'asụsụ Igbo ọ nakwa ọ nakwa Even Hakim Solomon come down, I won't know for ya. Going, going, gone. N'asụsụ bekee ifuru n'ebe a, going, going. Archbishop Anthony Obinna nke Archdiocese Owerri akwa akwa arịrị na ọnwa asụsụ Igbo atụnyela n'ụkwụ wee tinye mkpu ka e mee ịkụzisiwa asụsụ Igbo ike ka ọ bụrụ iwu n'ụlọ akwụkwọ ọbụla atọkwa o teelarị aka mgbe odezụlụ ụwa bụ ọka mmụta Chinua Achebe jụrụ ndị Igbo na nkụzi odenigbo o nyere n'afọ puku abụọ na itoolu si ndị Igbo kedụzi ihe kedụzi ka ndị Igbo na-ewu ewu a na-akọ akụkọ ha n'ụwa niile jiri ha na-ama atụ n'ihe gbasara aganihu kedụzi ka ha si dachighachazi ya azụ n'ihe mbụ ahụ kacha mkpa iji asọpụrụ agbụrụ ọbụla ya bụ asụsụ ha ebe ọ nọ na-ekwu ebe si nna eso na ndị akpọrọ kwuru okwu ụbọchị ya naanị mụ makwụrụ okwu n'Igbo nena anyị ebe Chinua Achebe kwuru ndị afọ anyị ji agala wee sị How could the legendary Igbos maka ndị Igbo na-ewu ewu worldwide exemplars of progress so pathologically regress in the very first index by which people are esteemed their mother tongue. na ihe na-ewuli ibe niile abịazighara n'asụsụ ọ na-asị ka ezi ihe ọghọm ihe ọhụrụ anyị ahụla na ya agadaga mmadụ atọ otu onye isi ala Naịjirịa onye nke ọzọ nnukwu ụkọchukwu etere mmanụ bụkwa afọ Igbo onye nke atọ afọ Igbo ka mmụta ụwa niile na-asọpụrụ n'ihe gbasara mmụta olee ndị ndị Igbo na-eche ka ha gụ ha ọ bụ ka nna anyị eri kurikwa na anakwube n'ezie anụ ihe nke a ị ga-ekwe na ọ eziokwu ọha na eze ajụkwuo asụsụ Igbo ọha na eze edere na newspaper Vanguard na-ekwu ebe a gụọ ya edere na nke ọnwa nọvemba mgbe ọ dị na ịnọ afọ puku abụọ na iri na ise ụbọchị bụrụ afọ na ọha eze ndị igbo enweghị ike ikwekọrịta iji asụsụ igbo arọ nzukọ ha igbo ekwekọrịta iji asụsụ igbo na anọ nzukọ ha n'ihi na mgbe a tụpụtara atụmatụ ka ejiri asụsụ igbo ọtụtụ n'ime ndị nọ na nzukọ atụtụ ọmarịcha atụmatụ ahụ site na ịsụwazi ime ime asụsụ mkpoke ha ime ime mere na o nweghị onye ghọtara ihe ibe ya na-ekwu ewe hapụ isi igbo kpebizie na ọwa asụsụ bekee ka a ga-eji na-anọ ọhaneze nzukọ ọhaneze ị ịgụọ ị ya ekwugo na newspaper ebe ọ dị ka njụzi na onye ga-ekpokọbasịrị ndị Igbo asụsụ Igbo ma ọ na ọha eze jụ ya egwurikwa mana ajụjụ m na-ajụ ndị Igbo bụ olee ebe bụdị ndị Igbo a a na-ekwu asụsụ ha na anwụ olee ndị bụ ndị Igbo biko n'ụzọ ọbụla esi gbalere ya anya Igbo abụkwaghị obere agbụrụ chineke bulikwara ndị igbo elu ka anyị ihe ndị a n'ime agbụrụ ọnụọgụ dị puku isii narị asatọ na itoolu ya bụ n'asụsụ bekee 6,809 bụ ọnụọgụ agbụrụ dị iche iche dị n'ụwa ọnụọgụ ndị igbo karịrị ọnụọgụ agbụrụ puku isii narị asaa iri isii na asatọ ya 6768 ka ọnụọgụ agwụrụ karịlọ nke fa ya bụ atụgharị ya n'ụzọ ọzọ na ọnụ na na ọ bụ naanị ọnụọgụ agbụrụ ile nọ n'otu n'ụwa niile karịrị ọnụọgụ ndị Igbo nke abụọ mba ụwa dị n'ụwa ya kọntris dị n'ụwa dị ihe dịka otu narị 딜리트를 itoolu 원하를 안 나이 mana ime obodo dị iche iche anya kọntresi dị iche iche dị na ọnụọgụ ndị Igbo karịrị ọnụọgụ mba ụwa nya kọntresi dị otu narị iri ise na ise 155 n'ime mba ụwa dị n'Afrịka ọnụọgụ ha dị iri ise na ịtọ 53 ọnụọgụ ndị Igbo karịrị ọnụọgụ ya kọntrịs dị n'Afrịka ele nọ n'otu 41 ya bụ n'ọsọ ọnụọgụ kọntrịs dị n'Afrịka ili na Igbo karịrị ndị Igbo lee na ọnụọgụ lee na asụsụ itoolu kachachasị n'Afrịka ka wikipedia si dị ya gaabụ international encyclopedia si dị ọ bụrụ mụ maka Fulfulda, Hausa, Igbo, Yoruba, Somalia, Kiswahili, 35 million, 35 million, 35, 35. Ya bụ ụwa sị na anyị na Yoruba ha na nwa otu ife n'ọnụ, ọ bụ ife ụwa na-ede, wee nọrọzi ekaba. wee na-ekwukwa ewepụ Naijiria ọ dị n'ime ya ọnụọgụ ndị Igbo karịkwawa ọnụọgụ mba ụwa ọbụla dị na ọdịnaya nwa Afrịka ECOWAS na-ewuru 15 or 14 countries, except for Nigeria, or whatever country no na na-ekowas ọnụọgụ balụrụ ka ndị Igbo edepụtara ụfọdụ ịfụrụ ya